AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị anyị abịala ee obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ihe omume nke na-echekwutara anyị na ndụmọdụ anyị na-enye onwe anyị n'ime ezinụlọ bụ ihe anyị ga-ewe gaa n'ihu nke ụbọchị taa ezi onye ọma na-ege ntị dịghị otu ụmụ anyị nọ anyị ga na-agbalị ike anyị chineke ga na-agọzi anyị n'aha jizọs amen ka anyị baa na ihe anyị chọrọ ịmụ nke ụbọchị taa mara na anyị na-eleba anya n'izu a na ọ dị mkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ nwatakịrị nọ otu afọ ruo ọnwa isii ọ bụghị nwata nke nọ otu afọ maọbụ afọ anọ maọbụ afọ labụ akpọrọ nwatakịrị a baa n'ime ụlọ akwụkwọ ji ọnụ m ihe nwatakịrị a ga-amụta nwatakịrị kwesịrị na ịnọ na-ehi ọrụ ọfụma na-eri nri na-aṅụ ara na-egwu egwuregwu na-amụta ihe obere obere ma ọ gị na-ezi ya ihe Chineke kere na-ezi ya otu Chineke ji kee eluigwe n'ụwa obere obere ka nwata ga-eji na-amụta ihe ma site na anyị na-alụ ọlụ nna na-alụ nwaanyị na-arụ anyị anaghị enwe ohere ụmụ anyị anyị bịa anyị chịrị ụmụ anyị niile chiba n'ime ụlọ akwụkwọ nke a na-enyere ha aka tupu ụmụ alọta n'ụlọ akwụkwọ anyị nwabụ bụ nne na nna ike agwụwa anyị site ebe anyị gara ọrụ o nwekwa ịhụnanya o nwekwaghị ohere anyị ga-eji wee nyere ụmụ anyị aka ma na-arịọ nne na nna nke na-ege ntị n'ụbọchị taa na Chineke enyewe anyị ọlụ a nyewe anyị ngọzi a nyewe anyị ụmụ a ka anyị wee ike nyere ha aka ka ha wee tolite na anụ arụ ka ha wee tolite na-akọlụ uche ka ha wee tolite n'ime mmụọ ka anyị wee nyere ha aka n'ịtụziri ha aka otu ha ga-esi tolite n'ihe ndị a mkpọsịrị na anụ arụ akọlụ uche n'ime mmụọ nne na nna ọbụla nke wepụtara ohere na-emere ụmụ ha ihe ndị a ihe a bụ ihe anyị ga na-eme n'ụbọchị niile nke ndụ ọ bụ n'otu ụbọchị n'izu n'ụbọchị niile nke ndụ kwamgbe kwamgbe ka anyị ga na-eme ya na-ahụ si na ee ihe m na eziwa m na ọ na-amụta ya ọ na-enyere ya aka anyị ga-agbalị were ịhụnanya nke nọ anyị n'ime wee zi ụmụ anyị ihe dị mma ka ha wee mụta ihe dị mma ka ha wee bụrụ ụmụ nke ga-ama okwu Chineke wee zọsi ụkwụ ha ike n'ime okwu nke Chineke ma na-arịọ nne na nna nke na-ege ntị n'ụbọchị taa ka anyị gbalịa na ọ na ekpere. nọọ na njikere nwee ndidi nwee ntachi obi mgbe anyị na-alụ ọlụ a eche na na ọ ga-adị mfe ọ bụrụ sị na ịlụbe di ịlụbe nwanyị Chineke ga-enyere gị aka ọ ga-adị mma na ịlụbe di ịlụbe nwanyị na-anata ozi ọma anyị na-enye n'ụbọchị taa ọ ga-enyere gị aka onye ọma na-ege ntị ka ị wee gụọ akwụkwọ ma nwanne anyị nwaanyị Ellen White dere Child Guidance ọ ga-enyere gị aka ọ ga-enyere m aka ka anyị wee marasị na ekpere na inye aha nsọ Chineke otito na inwe ndidi na ntachi obi ka nne na nna ga-etinye aka ga-etikọta aka wee zụlite ụmụ ha n'ụzọ nke Kraịst mgbe anyị na-eme ihe ndị anyị ga-ahụ sị na ngọzi nke Chineke ga na-adakwasị anyị anyị ga na-ahụ ihe ụmụ anyị ga na-eme ga na-enye anyị obi ụtọ kwamgbe kwamgbe site na anyị eziwo ha ụzọ nke chineke anyị agbalịala tụziere ha aka otu ha ga-esi bie ndụ ihe ha ga na-eche n'ime mmụọ ma n'eziokwu ma narị onye ọma na-ege ntị n'ụbọchị taa na uri nke ụmụ anyị ga na-ege kwesịrị ịbụ uri nke ga na-enye ha nsọ Chineke otito akwụkwọ nke ha ga na-agụ kwesịrị ịbụ akwụkwọ nke ga na-enye ha nsọ Chineke otito elela anya sị na ụmụaka bụ ụmụaka mgbe ị na-agụ akwụkwọ nsọ mgbe ị na-agụ uri nke Chineke ha ga na-anụ kpọkata ụmụ gị n'ịhụnanya nke Kraịst na-agụ ya ha na-anụ site na ụmụaka anyị ihe ọbụla anyị na-eme ka ha na-amụta mgbe ụfọdụ ụmụ m na-ekwu ihe ha gụtara n'akwụkwọ mkpughe isi mbụ amaokwu nke anọ ee site na ha wụ ụmụntakịrị ihe ha na-ekwu nwere ike bụghị ihe nọ na akwụkwọ mkpughe nke mbụ amaokwu nke anọ ma ha ga na-ekwupụta otu n'ime ihe ha nụrụ n'ime akwụkwọ nsọ nke kraịst ha ga na-asị ihe na-enye nne na nna obi ụtọ chineke na-abịa ọzọ chegharịa atụla egwu chineke nọnyere gị ha ga na-ekwu ihe dị iche iche ndị mma site ihe nke ahụ ha na-ege bụ ihe nọ ha na ụbụrụ isi bụkwa ihe ha ga na-eche n'ime bụkwa ihe ya ga na-eche n'ime akọluche ha ị na-aghọta ihe anyị na-ekwu na ihe nwatakịrị na-eme kwamgbe kwamgbe ụbọchị niile nke ndụ bụkwa ihe nwata ahụ ga na-eme ka ụwa niile na-ahụ ka anyị gbalịa ka m kwuo ya ọzọ na n'ekpere nwee ogologo ntachi obi nwee ndidi n'inye aha nsọ Chineke otito ọ ga-enyere anyị aka dịka nne na nna na-ege ozizi ọma nke taa ọ ga-agba anyị ume anyị ga-enwe ụmụ ọma anyị ga-azụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst chineke ga-agọzi onye gerenụ oziọma nkịta. taa unu emela onye ọma na-ege ntị mee were otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com gị onye ọma na-ege mara na ị nwere ike ịkụrụ anyị na 070 6363 7224 070 6363 7224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ celebrate. nsọ ka amara na ngọzi nke chineke dịrị ndị Seventh Day Adventist District Central Choir No. 1 School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa unu ameela na-ewuli mmụọ anyị onye ọma na ekentị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị anyị na-asị ọ bụ na nwere ajụjụ gbalịa kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 chekuta na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ọnwayọ ọ ga-abata ugbu a gị onye ọma na-ege anyị ntị eji m aha onye nwaanyị jizọs kraịst na-ekele gị n'ụbọchị nke taa ma na-asị ka ihe gara gị nke ọma n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị ịnọgidesi ike na ekpere ịnọgidesi ike na ekpere anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na oziọma dịka Luk dere ya isi iri na asatọ amaokwu nke mbụ ebe ahụ na-asị otu a o wee tụọrọ ha ilu izi ha na ha aghaghị ikpe ekpere mgbe niile na ịghara akwa ikwe ka ike gwụ ha ka chineke gọzie ngụpụta nke okwu ya n'aha jizọs amen enyi m n'ụbọchị nke taa ekpere bụ ihe dị mkpa na ndụ nwa chineke ọbụla jizọs mere ka nke a pụta ìhè n'ebe e were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị ọ tụrụ ha ilu ime ka ha mata mkpa ọ dị ikpe ekpere mgbe niile ma ha bụkwa ịda mba na ekpere ọ bụrụ na ọ dị oge mụ na gị abụọ kwesịrị ịchọ iru chineke na ekpere nwa chineke ọ bụ ugbu a anyị nọ n'ọgwụgwụ oge ka onye iroba ekwensu na-agba mbọ ma na-agba ụja dị ka ọdụm na-achụ onye ọ ga-elobi ekpere dị mkpa n'ime ndụ nwa chineke n'ihi na ekpere na-adụrụ anyị bịaruo chineke nso ekpere na-eme ka anyị e nwee udo nke obi na ụwa gbara ọchị nke mmehie ụbọchị niile ihe anyị na-anụ na igwe okwu na tiile dị iche iche bụ akụkọ ọjọọ dị iche iche nke na mmapụ obi mana taa mụ na gị abụọ nwere ohere ịgwa chineke ihe na-akpa anyị ma dọrọ nso bịaruo chineke ọbịa mere jizọs mgbe ya na ndị na-eso ụzọ ya na-ekwu okwu na akwụkwọ ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ luk isi iri na asatọ jizọs kọrọ ha akụkọ maọbụ ilu n'ebe ahụ na otu onye ọkaikpe dị nke na-amaghị chineke nke na-enwekwa nsọpụrụ onye mmadụ ma otu nwaanyị isi mkpe maọbụ nwaanyị di ya nwụrụ bịakwutere ya sị ya biko nye m ezi ikpe pụọ na ndị na-emegide m maọbụ ndị iro m akwụkwọ nsọ mere ka anyị e mata na nwaanyị a nọ na-enye onye ọkaikpe a nsogbu kwa ụbọchị ọ bụ eziokwu na onye ọkaikpe a amaghị chineke ma akwụkwọ nsọ mere ka anyị e mata na ọ sịrị nwaanyị a ekwebeghị m zuru ike kwa ụbọchị ọ bụ eziokwu na ama m chineke ọ bụ eziokwu na m anaghị asọpụrụ mmadụ ma aga m emere nwaanyị a ihe nke ọ na-achọ n'aka m n'ihi kwa ụbọchị ka ọ na-enye m nsogbu enyi m gị onye na-anụ ụlọ anyị n'ụbọchị nke taa ahịrị isii na akwụkwọ Luk isi iri na asatọ akwụkwọ nsọ mere ka ọ pụta ìhè jizọs wee na-ajụ ha ọ bụrụ na nwoke a nke na-amaghị chineke nwere ike igboro nwaanyị a mkpa ya kee maka chineke onye obi ebere ọ bụ ọ gaghị aza mụ na ga abụ ekpere karịa n'ahịrị nke asaa ya si otu a ọ ga-enye anyị ezi ikpe ngwa ngwa ma otu ọ dị mgbe nwa nke mmadụ ga-abịa n'ụwa ọ ga-ahụkwa okwukwe enyi m nke na-eme ka ọ pụta ihe na ekpere mụ na aga abụọ na-eru chineke ntị ma ọ bụ na anyị ewere okwukwe tụkwasị n'elu ya okwukwe bụ nnagide ma ọ bụ ikwere na ịnatawo ihe na-achọ n'aka chineke ọbụnadị mgbe ọ na-abịabeghị ndị enyi m ekpere dị mkpa na ndụ nwa chineke jizọs mgbe ọ na-ekwu okwu akwụkwọ matu isi asaa ma okwu nke asaa o mere ka ọ pụta ihe mkpa nke ọ dị ka anyị nọgidesi ike na ekpere ya sị rịọnụ unu ga-arịọta chọọnụ unu ga-achọta kụọnụ a ga-emepekwara unu ụzọ n'ihi onye ọbụla nke na-arịọ ọnụ ga-arịọta onye nke na-achọnụ ga-achọtakwa onye na-akụ aka a ga-emepekwara ya ụzọ nwa chineke na-ada mba n'ikpe ekpere n'ụbọchị nke taa ekpere bụ ihe na-eme ka anyị dị ndụ nke ime mmụọ dị ka anyị na-eri nri nke elu ahụ otu a ka anyị kwesịrị iri nri nke ime mmụọ nke bụ inyocha okwu chineke ma mgbe anyị na-enyocha okwu chineke ọ dị mkpa ka chineke na onwe ya na-akpagharị anyị okwu site n'okwu ya onye nwanyị gakwa na-atụgharị uche na ịgwa nna anyị okwu site na ekpere nwa chineke onye na-anụ m n'ụbọchị nke taa ị na-ada mba na ekpere ọ pụtara ihe n'ụbọchị nke taa na mana aga abụọ ga-ewere ekpere kpọrọ ihe n'ime ndụ anyị n'ihi ọ bụrụ na anyị adịghị akparịta ụka anyị na nna anyị nke eluigwe ọ pụtara na ka anyị na-adị ndụ anyị anwụwo n'ime mmụọ ndị enyi m n'ụbọchị nke taa ekpere dị mkpa n'ihi na anyị bi n'ọgwụ nke oge nke ihe ọjọọ dị iche iche na-eme nke na-amabụkwa obi ma na-emekwukwu anyị mma jijiji ya mere were ekpere kpọrọ ihe n'ụbọchị nke taa n'ihi mgbe ị na-achọ iru chineke na ekpere ị na-abịaru ya nso jizọs ma ọ na-ekwu okwu n'akwụkwọ jọn nke mbụ isi ise amaokwu iri na anọ ya sị nke a bụ obi ike nke anyị nwere na ihe ọ bụla nke anyị rụrụ chineke na okwukwe nke ahụ ka ọ ga-emere anyị ọ bụrụ na anyị matara na ọ na-anụ ekpere anyị anyị na-enwe obi ike n'ezie na ihe ọbụla nke anyị rịọrọ ya ka ọ ga-emere anyị taa eluigwe na-akpọ wakpukpọ oku ka ị were ekpere kpọrọ ihe dị ka nwa chineke n'ihi na akwụkwọ nsọ sị anyị kpee ekpere na-ewepụghị aka na akwụkwọ ndị tesalonika nke mbụ isi ise amaokwu nke iri na asaa ị na-ekpe ekpere na-ewepụghị aka n'ụbọchị nke taa ka ị na-ada mba nke okwukwe site ha ekpere eluigwe na-akpọ ọkpụkpọ oku dị mkpa n'ụbọchị nke taa nwa chineke onye na-anụ olu m were ekpere kpọrọ ihe n'ime ndụ gị chineke nọ mgbe niile ịnụ ekpere anyị ihe gbasara anyị na-emetụ ya n'obi ma ọ chọrọ ka anyị bịakwute ya n'ekpere ka anyị na-akparịtaka ụta dị ka nna na nwa na-akparịkata n'ihi na adịrị n'ọgwụgwụ nke oge ebe ekwensu na-agba ụja dịka ọdụm na-achụ onye ọ ga-elomi nwa chineke onye irobe ekwensu adịghị ezu ike n'otu aka ahụ mana aga abụọ ga-adị ike na ekpere mụrụ anya na okwukwe ma na-achọ iru chineke mgbe niile amaara m na ọ bụrụ na anyị arịọ ihe ọ bụla dabere na ọchịchọ nke nna anyị nke bi n'eluigwe nke a ka ọ ga-emere anyị n'ihi na ọsọ anyị rịọnụ unu ga-arịọta chọọnụ unu ga-achọta kụọnụ a ga-emepekọrọ unu ụzọ ka eluigwe za ga ekpere n'ụbọchị nke taa ma gbuore gị mkpa ahụ nke na-akpa mkpụrụ obi gị ka ị na-achọ ị ga-achọta ka ị na-akụ aka eluigwe ga-emepere gị ụzọ n'okwukwe mkpa gị ga-abụ ihe egboro ị ga-abụ onye chineke hichara anya mmiri n'ọnọdụ ọbụla nke nọ n'ime ya ma nọgidesi ike na ekpere na-ewepụ ha aka n'ihi jizọs mere ka ọ pụta ìhè ọ bụrụ na onye ọkaikpe nke na-amaghị chineke pụrụ igboro nwaanyị isi mkpemkpa ya elee maka chineke onye hụrụ anyị n'anya wee nye jizọs ịnwụ ọnwụ n'elu obe nke kalvarị taa eluigwe na-akpọ gị nwa chineke ka ị were ekpere kpọrọ ihe n'ime ndụ gị n'ihi ọ bụrụ na ị bụ nwa chineke ị gaghị gbaso nzọụkwụ jizọs kraịst n'ihi mgbe ọ nọ n'ụwa ọ na-ekpe ekpere ụtụtụ ehihie na abalị na-ewepụ ha aka ka eluigwe mere gị amara n'ụbọchị nke taa ka ị na-achọ iru ya n'ekpere mgbe niile na-ewepụ ha aka n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ka ekpere chineke imeela gị onye nwe anyị na eze anyị onye gwara anyị okwu n'ụbọchị nke taa mkpa nke ọ dị ịchọ iru gị n'ekpere ka ara bụ ndị nwerụla anyị n'ụbọchị nke taa jehova ka ha na-achọ iru gị biko kwee ka ha chọta ya n'okwukwe meere ha mkpa ha n'otu n'otu ka ha bụrụ ndị gbara mgbọrọgwụ n'ime gị ịnọgidesi ike n'ime gị mgbe ị gapụta ihe na mbara nke iwe ekele dịrị gị Jehova onye zawara anyị ekpere a n'ụbọchị nke taa na aha Jizọs Kraịst bụ onye nwe anyị ekpere bụ ọtụgwa nke anyị ji aga eluigwe ekwensu na-achọ igbochi ka Chineke ghara ize ekpere anyị n'itinye anyị n'ihe mmehie ka anyị na-emehie ụbọchị niile ma na-arị onye ọma na-ege ntị ka anyị gbalịa wezuga onwe anyị n'ime mmehie ka anyị na-eme ihe dị mma ka anyị na-ege ntị nye okwu nke Chineke mara sị na mgbe anyị ga-ebu ikpere n'ala mgbe anyị ga-akwụ ọtọ mgbe anyị ga-anọrọ onwe anyị sị ka anyị kpere Chineke anyị o nweghị ihe ga-abarachi ngọzi nke Chineke ga-enye anyị site na Chineke hụrụ anyị n'anya mana ọ hụghị mmehie anyị na-eme n'anya Chineke achọọ ka anyị na-eme mmehie mee ihe ọma gee ntinye okwu Chineke ka anyị gbalịa na-ekpe ekpere n'ime obi ọcha n'ime obi ruru ala mara na onye nke na-ekpe ekpere nke kwere na Kraịst Chineke ga-emepere ya ụzọ eluigwe ngọzi wee dakwasị anyị n'aha Jizọs amen onye mgbasa ozi Emmanuel Nwaneri ime na n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa nke a na-adọ anyị akala ntị mara na onye kwere na Kraịst kwesịrị ịbụ onye ekpere arịrịọ anyị n'ụbọchị taa bụ ka chineke nọnyere gị ka ekpere niile ikpere n'ime ndụ anyị ka chineke tụkwasị ngọzi ya n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 07063637224 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho dot com at yaho maọbụ awrnigeria at com at gmail onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nke ma ndị gụrụ anya bụ ọma ma nọnyerekwa ndị gere ege n'aha Jizọs amen ma chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo